ụmụnne n'ime chineke udo na ekele nke udo ka m ji bịa n'oge dị ugbu a n'aha jizọs kraịst bụ onye nwanyị amen abụ m ezi nwanne unu nwoke ebuchukwu tony eberechukwu olu a na-abịara ụnụ site n'ụlọ ọrụ ndị Life wọld redio Ministry akala ndị Baptist Missionary Association nke afrịka niile gbara gburugburu ọ bụ sitekwa na ngalaba nke naijiria ka o si eru unu nso n'ime olugwu eru nke dị n'ime Ibadan na Ọyọ steeti ka ozi a siri unu nso n'oge dị ugbu a ọzọkwa ka udo nke chineke nke chasị udo niile dịrị unu n'ebe ọ dị ukwuu n'ihi jizọs kraịst bụ onye nwanyị eme n'ịga n'iru na ihe mmụta anyị nke ụbọchị nke taa anyị ga-atụgharị uche n'ime akwụkwọ nsọ anyị ga-agụ akwụkwọ ọlụ ndị ozi ọlụ ndị ozi isi nke iri na isii ọlụ ndị ozi nke iri na ise chapta 16 m ga-amalite n'ego na amaokwu nke iri abụọ na ise na amaokwu nke iri abụọ na isii ọlụ ndị ozi isi nke iri na isii m ga-agụ amaokwu nke iri abụọ na ise na amaokwu nke iri abụọ na isii ma dịka n'etiti abalị pọl na silas na-ekpe ekpere na-abụkukwa chineke abụ ndị mkpọrọ wee na-ege ntị n'olu ha na mberede oke ala ọma jigijigide nke mere ka ntọala ụlọ mkpọrọ ma jigijigi ngwa ngwa ọnụ ụzọ niile wee meghee agbụ ndị mkpọrọ niile tọpụkwara ka chineke were ebere na afọ ya gozi okwu nke a ka ọ mịa mkpụrụ n'ime anyị nyekwara anyị ezi ndụ nyekwara anyị nghọta nke pụrụ iche n'ihi jizọs kraịst bụ onye nwe anyị amen na ịga n'iru n'ụbọchị nke taa ihe anyị ga-eji mere isi akụ anyị ga-abụ were ọṅụ gbapụ na mkpọrọ ọzọkwa were ọṅụ gbapụ na mkpọrọ ihe a bụ okwu nkasi obi bụrụkwa okwu agbamume nke sitere n'ime chineke na anyị sonagode ugbu a ọ bụ na ile anya n'ebe anyị gụpụtara ise n'isi nke n'isi ya mmalite wee gụrụ gbatawa ị ga-afụ na pọl na silas bụ ndị ozi na ndị na-eso ụzọ nke jizọs kraịst na obodo nke a na-akpọ Filipaị gbasara ozi ọma n'ime na ha na-agbasa ozi ọma ha wee dabanye n'ọnwa ọnwa nke a bụ nke bụ na ha gwọrọ onye ofu onye mgbaasị ọya na iwepụrụ ya ajọ mmụọ mgbaasị nwata nke a wepụrụ onye mgbaasị ọ na ndị nwe ya ji akpara ego kama ha ya ekele chineke nye chineke otuto na mgbapụta nke ya gbapụtara nwata ha werezie na-emebigo ihe ngwa ha na ngwaahịa ha nke ha ji akpata ego n'ihi na ka nwata na agba mgbaasị ọ na-akpatara ha ego ewee mgbe nke a gasị ha wee dọrọ pọl na silas wee tinye ha n'ụlọ mkpọrọ wee mee ka ha bụ ndị akwara emo na ndị nke etiri ezigbote ihe n'ihi na ha na-ekwu eziokwu na iso ụzọ kraịst ọ bụ na ile anya n'ụwa dum na na ndụ gị ịfụ mkpagbu na nsogbu na-adaba karịsịara ndị nke na-eso ezi omume ndị nke na-ekwu eziokwu na ndị nke na-eso ụzọ nke chineke ụwa achọghị eziokwu ụwa achọghịkwana ezi omume iwele anya efu na mkpagbu nke a juru ebe niile mgbe etiri pọl na silas n'ụlọ mkpọrọ ewerekwa ha na na-asị na ihe na-ewetara ha na ihe nkọcha maọbụ ileli onwe ha ala ha were n'ihe ọṅụ n'ihi na ha abụrụgo ndị nke akwara emo site n'ihi na ha na-eso ụzọ nke chineke mkpọrọ emeghị ka ha tụfuo okwukwe ha mkpọrọ emeghị ka ha kwuluo chineke mkpọrọ emeghị ka ha bụrụ ndị nke na-ata emo ma ndị nke na-ebo onwe ha na-ekwesịghị ekwesị ọ dị mkpọrọ dị iche iche nke mmadụ nwere ike inweta onwe ya n'ihi na ọ bụ onye nke kraịst ma onye nke na-eso ezi omume nke chineke mkpọrọ nwere ike ịbụ na ị na-ekwu eziokwu ụwa na-akwaghị emo mgbe ọ nwere ike bụ na na-elugo nwaanyị emụtabeghị nwa ụwa na-asị gị ma ndị enyi ya na-asị gị lee n'enwe ị na-eme niile efe chineke na niile eso kraịst kedu ihe ị ga-eji gosi ya ma na-azụ ahịa ọ dị ka ahịa gị adịghị aga n'iru ndị be gị egochago ụgbọala ruo ụlọ nwee ihe akụ akụ na ihe enwe enwe ọ dị ka nke gị ọ na-agha ahịa azụ o nwere ike bụgana mkpọrọ n'ụzọ nke a mkpọrọ nwekwa ike ịbụ na ịdị aga n'iru dị ka otu wee kwesị ma ọ na-ebulighị ihe elu n'ebe na-arụ ọrụ ma ọ na-ana akwa gị emu dị iche iche n'ihi na mgbe ọbụla ị na-ekwu eziokwu ma ọ na ị na-ebu baịbụl ma ọ na-agbasa ozi ọma mkpọrọ nwekwa ike ọ bụrụ na o nwere nyanya nke na-anọchiri gị enweghị ka ihe na-emeghị ka izuo oke ma ọ na-anapụghị ọṅụ gị mkpụrụ dị iche iche dị ka mmadụ si wee dị ma onye na-agabiga ihe abalị nke ị na-aghọtaghị isi ya ma na ịtụkwasịrị obi na chineke na-ekpere chineke si anya wepụrụ ya nyaya nke a ma onye gị adịghị n'otu nke a ma onye wepụrụ gị ihe ịmara ihe na-akpagbu gị ihe na-eme gị iji ebe akwa eri n'ime abalị a sị gị kasiri obi chineke anụgo ekpere gị chineke amalitewo ịzọpụta gị chineke ga-atụgharị gị ajụ na mgbe na-adịghị anya nwee ntachi obi tụkwasị n'obi na chineke agharịpụkwala alakwana azụ asọkwa na ngọngọ nwekwa ume jidesie chineke ike n'ihi na achọrọ m ịgwa gị n'eziokwu nke ijika ọ bụ na chineke ezuteghị gị taa mata amata na chineke echefughị gị chineke ga-ezute gị echi chineke ga-ezute gị n'ọnwa na-abịanị chineke nwekwara ike izute gị n'arọ na-abịanị ma nkwubi okwu n'ụbọchị nke taa bụ na chineke ga-ezute gị n'ụbọchị nke taa n'aha jizọs chineke ga-ezute gị na arọ nke a n'aha jizọs chineke ga-ezutakwanye gị n'ọnwa nke a n'aha jizọs kwere kwesị ike kwudosi ike n'okwu gị agharịpụkwana onye kwere gị nkwa ga-eweta ya n'isi njedebe ọ bụghịkwanị mmadụ onye na-abụ okwu okwu ọgharịpụ ma onye na-enweghị ike iweta okwu ya na mmezu mgbe pọl na salas nọ n'ụlọ mkpọrọ a ha were ọṅụ wee na-abụku chineke abụ achọrọ m ịgwa gị n'ọnọdụ ọbụla nke ị nọ were ọṅụ wee na-abụku chineke abụ n'ụtụtụ n'ehihie na abalị oge ọbụla were ọṅụ mee ka ọṅụ bụrụ isi mmalite gị mee ka ọṅụ bụrụ isi okwu gị mee ka ọṅụ bụrụ isi ọsịsa gị nye ọnọdụ ọbụla nke ị nọ n'ihe niile were ọṅụ gbapụ na mkpọrọ agwakwa nga ọzọ ekwukwa nya ọzọ were ọṅụ gbapụ na mkpọrọ mgbe ị na-eji ọṅụ abịa n'iru jehova ị na-egosi chineke na obi gị dị ọcha ị na-egosi chineke na ị nwere ntụkwasị obi n'ebe ọ nọ ị na-agwa chineke na ị kwenyere na okwu ya ga-abịa na mmezu ị na-agwakwa ekwensụ na ihe ọbụla niile nke ọ na-eme na hacha niile bụ ihe efu mgbe iji ọṅụ niile a wee e, e, na-anọdụ n'ọnọdụ gị n'ụtụtụ n'ehihie na abalị itinyegwu ekwensu na ọgba aghara n'ihi na ihe ọ chọrọ ọbụ ka ị na-adọkasị onwe gị ka ị na-atamụ ka ị kwuluo chineke ka ị na-asọkwa ngọngọ ka ị ghara inwe isi na n'ebe ị na-eje ma mgbe iji ọṅụ wee na-abụ abụ na-enye chineke otutu n'ihe niile ị ga-afụ ihe pụrụ iche n'ihe ịrịba ama nke chineke ga-eme n'ime ndụ gị n'ihi na mgbe pọl na silas na-eme nke a akwụkwọ nsọ mere ka anyị mata ọ sị na mberede oke ala ọma jigijigide mmalite gị ibuli elu gị ịzọpụta gị na iwuli gị elu ga-esi n'aka jehova bịa ọ bụghị si n'aka mmadụ na mberede ka ọ ga-abịa mgbe ọ ga-abịa na mberede ị ga-enwe ọṅụ pụrụ iche ị ga-asị ee etu a ka chineke dị chineke ga-ezute gị mgbe na-etubaghị anya na mberede ka ngwụli eluigwe ya abịa kwudosie ike adapụkwana mgbe ị na-eme nke a ị ga-afụ ihe pụrụ iche n'ime ndụ n'aha jizọs ma n'ihe niile a isi ntọala gị ga-abụ jizọs kraịst gị onye na-ege ntị enwetago jizọs dịka onye nwe gị na onye nzọpụta gị ọ bụ na ị narabeghị chineke jizọs kraịst n'ime ndụ gị ịtọbeghị ntọala nke pụrụ iche ịtọbeghị ntọala nke ukwuu ebe ị ga-esi wee malite tọọ ntọala n'ime jizọs kraịst nabata ya dịka onye nwe gị na nzọpụta gị gbusere ya ikpere n'ala si ya n'imeghe ha iwu na-ịchọpụta gwuo na onweghị ihe pụrụ ime na ọ bụ na ọ dị ha achị achị n'ime ndụ gị gị na-eme nke ị ga-afụ mgbanwe pụrụ iche n'aha jizọs ka anyị hụlata isi gị onye kwuru mee mkpebi nke a ka anyị kpere chineke chineke nke pụrụ ime ihe niile lee ndị oru gị ndị a ndị nke hulatara isi n'oge dị ugbu a ndị nke tụgharịworo chegharịkwa wee bịakwute gị gị mere ha ebere hichapụ afọ ha na akwụkwọ nke ọnwụ debekwa afọ ha akwụkwọ nke ndụ mee ka isi ọṅụ ha pụta ihe na oge dị ugbu a ka ha tegharịa egwu ọnwụ n'ime gị werekwa n'ọṅụ wee gbapụ na mmehie werekwa n'ọṅụ wee gbapụ na mkpọrọ nke mmehie mkpọrọ nke adịghị n'otu mkpọrọ nke enweghị nwa mkpọrọ nke enweghị ego n'ihe niile onye nwere chineke jidesie ihe ike ekpe m n'ihi na ya kwere n'ihi aza n'ihi jizọs kraịst bụ onye nwanyị eme gị onye nke gere ntị n'oge dị ugbu a kwere marakwanye na chineke azawo ekpere gị kwudosie ike n'okwukwe kwudosie ike n'okwu ya n'ihi na ọ ga-azọpụta gị ọ bụ na unu nwee akụkọ mgbaàmà ma ajụjụ mmụọ mkparịta ụka nke ọnụ chọrọ ka mụrụ nwee unu ga-enweta m na igwe okwu 08056719493 ọzọkwa 08056719493 matakwanụ n'okwu na ndụmọdụ nke a na-abịara nso n'ụlọ ọrụ ndị Life Word Radio Ministry ka chineke were ebere n'afọ ma ya gọzie okwu nke a ka ọ mịa mkpụrụ n'ime anyị site mgbe rukwanụ mgbe anyị ga-enwe ọzọ n'ihi jizọs kraịst bụ onye nwe